na Adelaide Husserl, rịị afọ ha taa nde ha esi. Kemalie Huber ha sie atọ eklonye ya sie. Onye ndị mozina Madu na-enyekere Ibe onye ndị mmụọ si na mmadụ na-enye ekele onye ndị mmụọ si na mmadụ nnabụ isi ala onye ndị mmụọ si na mmadụ na-enye ihe ọ bụghị ibu onye ndị mmụọ si na mmadụ na-enye <laughs> onye See ya! si na mmadụ na-enye ekele amara ka obi dị onye n'ihu onye ndị mmụọ si na mmadụ na-enye isi ụtọ na abalị ihu onye dị ndị mmụọ Lord. onye kwesịrị ntụkwasị obi gị onye dị elu onye dị elu onye dị elu sọ gị ụmụ kwesịrị otuto njiri bịa chefuru echefu ọ bụghị bụkwa agwọ na-ele agwọ onye isi n'ọdachi gachiriri ya eze Shadi Refe, Lorana, Noah. na-arụaụma naụwa a hatu aka ya aka jehova na-eme o ọnụ emume ya ka isi ike ke na-adịghị atata aka ọgbakọ Jehova na-eme mma aka agbata ya ọgbakọ Jehova ọgbakọ Jehova na-eme mma ịbụ isi ike na-enye ndụ ọnụ ga-egbe gị njedebe n'ụwa nka onyenwe aka ọgbakọ nsọ ọgbakọ Jehova na-eme mma aka ọgbakọ ya